ga-anabata ụnụ na nke ụbọchị tata n'oge kpakpando ya bụ oge ahụ iji jiri omenala wee na-anya isi ekelela gị peri koma na nke ahụ i nyere anyị ugbu a ntị ga-anụ ihe abụ gorogoro ka okpu ata abụ m Chizzy Ani anyị ga-agbapụ ya ọsọ dịka o si dị n'isiokwu anyị maka na ezuona ka ahịa erudi udene ọ na-abụ ezuo ka erudi eru udene otu a tọtue ngịga amechi ụgbọelu ekelela gị kene ndị Igbo daalụ Igbo bụ Igbo ekene m na unu efogon eh, ya ka o si wee kwu anyị ezuo na ka anyị tụtụzie n'ngiga mara ihe dị n'ime ya ọ dị mma onuma n'oge a na ugbu a bụ oge afọ ngwụcha afọ na otu ndị bekee si agwa afọ nke ha ngwụcha afọ ndị bekee ọ na-abụ orugbo oge a ụfọdụ ihe dị iche iche ebido mebe ọkachasị ndị na-achọ ụzọ ha ga-esi si na um, ekpere wee were onwe ha ọ bụ oge a ka imirikiti na-eji akpọ ndị isi ekpere ha ka a bịa tọpụ ha n'agbụ asị na a na-alụ ọrụ ezinụlọ ọ bụ oge a ka obodo ụfọdụ na-eme nzukọ dị iche iche kpọọ ndị ekpere ka um, atọpụ ha n'agbụ ụbịam na ihe isi ike ọ bụ ego a ka ụmụ ihe dịgasị iche iche na-eme ụfọdụ ndị na-achọ ego mbute ga-ebupụtacha ụmụ ihe dị iche iche wee na ụzọ a ga-eji na-asa ndị mmadụ isi ya bụ kpachara anya kpachara anya gị fie isi a n'anya ewere ka o si eme gị iwe ndidi ewe ka ndị nna nna ha gbuo na-esi eme ọ na-abụ ịpụta ọnụ ya ọchọ ndị ma ihe ekwe na-akụ ejejuo esi ihe na-eme na ndị eziokwu akọwala ya ejikwana gbana gbana dabanye n'aka ndị nnapụ ndị ga-asa gị site nsogbu na nsogbu nke ị were enwe maka na ọ bụ nke a butere akụkọ nke akọrọ m ofu nwoke ihe a bụ akụkọ mere eme ka ịtọ ntị n'ala ofu nwoke bụ ihe ahụ na-adịghị nwunye ya ịma na ihe ruo na ahụ otu a kachasị ndị nwoke na afụ nwunye ya n'anya ọ na-ata isi n'ebe niile ịfụ na ihe zuru oke na ahụ zuru oke ahụ adịghị nwunye nwoke a ọ na-agbanịchi ike emesịa ofu nwa ya si ebe o si na ọ nọ wee na-achọ ntanụ bịanụ bata obodo wee gwazie nna ya gwa ya na ihe a na-eme nne ya na ọ dịkwana mmanụ ka a kpọrọ ya jee n'ofu onye mmanụ nọ n'obodo ha akwụcha nwaanyị makwa onye mma m ga-egbu ya nkenke ka anyị wee banye n'ihe anyị na-eme ekwube ya dịka o si dị ka anyị na-ekwu ka anyị na-ekwu nwoke na-achọ n'ụzọ ọbụla a ga-esi wenyere ya aka nwunye ya nweta onwe ya nrenre esi na ezinụlọ ya pụọ akpọrọ nwaanyị wee jee na nke onye amụma eluo na nke onye amụma ihe izizi onye amụma mere nwoke bụ na ọ si ya n'ihu nwoke n'ihu di ya ya yipụ akwa niile nke oyi na ahụ ịma nke esi ekpe ekpere ekpebe ya ekpere na-agba okirikiri n'ebe ọ na-ekpe ekpere m ihe niile na ọ ga-eyipụ akwa ya niile sọsọ ihe ọ na-eyipụ ya bụ nke a na-eyi n'ime di ya nọkwa n'ebe a eyipụsi ihe niile e wee bido ekpere onye ekpere bido pịba aka n'ahụ niile dịka esi akọ nwoke na-akọ na n'iru ya na-enweghị ebe nwoke amụma na-apịghị nwunye ya aka isi aka kpịsị ekpere mee ihe niile ọsị ha naba anaba eluo n'ụlọ ọ na-erutezi ụbọchị nke ọzọ ụbọchị ya dịka anyị si asụ ya nwaanyị sịkwa na ihe ahụ na-eme ya na na-emekwa ya nwoke na-asị mana oge emechara ihe niile na nwoke na-ebi ya ka oge ya na-ajụ ihe o ji bịa ọsị ya na ọ bụ nrịanrịa ahụ niile ka ọ si ebe niile o si na na n'ahụ ya ka anyị na-apịpụ na-achụpụsị nwaanyị sị na ihe na-ebe ka na-ebekwa nwoke asị ka ejeghachi n'azụ ejeghachikwa azụ ịba ee na nkenke nwoke wee si na ozugbo a na-eru ebe a nwoke wee buzie mma wee suzie na ihe ọ ga-eme bụ ka ya wabụ di ya gbara ọsọ jiri ọsọ jiri ije jee obodo maka na onye m na-ekwu ọkwa ofu obodo ka ha nọ ya jee ebe ya jee ochita akpa ọ na-ajụ ya gịnị ka eji akpa mee ọ sị na ọba akpa ọ ga-eji kpụrụ chịkọrọ nrịanrịa niile na-enye nwunye ya nsogbu ya jee chịta akpa ahụ ya je chịta akpa na be ya nwoke gbara ọsọ mgbapụ na ọsọ n'ọkwa nwoke na-achọ ka ọ dịrị nwunye ya mma nwoke wee tọpụ gbaba ọsọ wee jee chịta akpa hey mana tupu ọ na-abata ọ sị na-akpọ na nwunye ya na-akpọ n'ime ụlọ akpọchiela ụzọ na m ya bụta ebe a kwụgbazie aka kwụgide aka kwụgide aka kwụkọ aka kwụọ enu na nọgidezie ebe a kwụgidere aka ọ dịzie ka aka karịrị anọzie nwoke nọzie n'ime ụlọ wee zia ya sịa ka ihe ọ na-enye nso na a anọrọ emesịa na ha ga-apụta na aka ka na-alụ ọrụ alụchabeghị ọrụ na um, ahụ nwunye ya nwoke nọgide nọgide ihe niile ihe a na-ekpu ya o wee jiri iwe wee naba ọ narụ na ote ya aka ọ narụrụ nwe ya wee nata mba wee su ihe mbụ ya jụrụ ya bụ ọjụ ozi ya ka ya si jee nwoke na-aba mba sị ọ bụ ọ nụrụ ka ya na-eme ihe niile mba a na-ekwu e, e, e, abagide mba ewere okwu nwoke si na ihe ga-eme bụ na ọ ga um, nwaanyị ga-ebugoro ụzọ bụrụ akpa ya chaalụ ya ndị mmadụ yọba yọtue agwoziri ọsị na ga-ewere okwu wee jee ndị obodo ndị obodo tinye ya ọnụ ka anyị e jee kpesara ya ndị obodo e je kpesa ndị obodo kpọzie onye um, amụma onye amụma wee bịa oburu ụzọ wee na-ajụ oburu ụzọ wee baba mba na-aba si na ọmaka dị na nke ha bịara na ya hapụrụ ya ọnọrọ eh, ya na-alụ ọrụ na ada abata n'ebe ya na-alụ ọrụ onye ọzọ ada abata na ya na-alụ ọrụ ya ihe a bụ ihe weziri ndị mmadụ iwe achọzie eh, iti ihe egbobezi ọgụ wee chọzie ka ndị ogbo ọgụ wee bata ka okwu wee daa ugbu a ndị obodo ndị ikwu na ibe ka na-ayọ nwoke ka tuo ya nke bụ eziokwu bụ na akụkọ a bụ nke mere eme mana ihe m ga-agwa gị bụ nwoke mbụ nwaanyị ewere ka ihe si eme gị na-arịa nrịanrịa ọ bụ na owe ka o si eme gị iwe ndidi dechọọ ụlọ ọgwụ ma ọ bụ dibia mana ọ na mgbọrọgwụ na ndị mmadụ be ya ịmara o doro gị anya ọfụma ejikwana gbanụ gbanụ wee gwujie ji maka na akwụrụ ọtọ gwujie ji eme gị na ehuneta na wee ehm, gubezie ya amechigwele ị nụrụ akụkọ a <coughs> n'uche nke gị kedu ka si fụ ya e, ihe a mere eme a sịgoro m ka m jiri obodo oge ọ ga-eme ka m jiri obodo ihe a bụ ihe abịa kọrọ m ọ bụ ihe mere eme n'obodo ọnụ e, ihe njisi wee sị gị na o riri m ọnụ bụ na ịma na kamgbe a na-akọ na-asị na ndị amụma ụgha erika hmm. ndị amụma ụgha ji afa Chukwu akapụ ndị mmadụ ego ndị amụma ụgha ji afa Chukwu ee eh, awakpo ụmụ nwanyị ndị amụma ụgha ji afa Chukwu anapụ mmadụ nwunye ya ndị amụma ụgha ji afa Chukwu etisa obodo etisa ezinụlọ ndị amụma ụgha ji afa eyi mmadụ iberibe ndị ha nagoro ndụ ha n'iyi erika ndị ha megoro ka ha hapụ inwe echiche ka mmadụ ezigbo onye nwere echiche kwesịrị ịdị wee na-eme ihe ka o kwesịrị ịdị wee bụrụ ihe ha kwuru ka ha na-eme hmm. ma megide onwe ha ịbịa na mbara ebe ndị mmadụ biri ka nke a na-akpọ ya ife ofu onye ọ na-enye ndị ọzọ hmm, hmm, niile nsogbu o wee bụrụ na ọ na-asị na onye ndu ya na ekpere na-agwụ ya na ndị niile n'ebe ahụ na ya na ha bụrụ ofu ya na-eme nke ya o wee bụrụ ịsụrụ mmadụ ịsụrụ anụmanụ na-abịazịa na nke dịka dịka esi ekwu ọhịa ka anyị ga-asị mmadụ nọ na nsogbu gịnị ga-eme nwoke na ihe agwaghị okwu ahụ na anya mmadụ mmadụ asị gị jebute akpa jeweta akpa akpa nọ ebe a ka a ga-achịrị nrịanrịa dị eh, onye ahụ wee bụrụ eh, onye ahụ wee gbapụ ọsọ eh, onye mana a na-ekwu ihe ọ dịka ọ bụ akụkọ ifo ifubeghị ọkwa ị na-afụ ebe a ga-enyecha ha ụtarị si ha pịawa ekwensụ ụtarị n'ala ana mhm. a na-apịa ekwensụ ụtarị n'ala mhm. o nwere ekwensụ ịpụrụ ebe dị mkpa mmadụ ga-apụta pịagide ụtarị n'ala ana ọsụsụ a na-abọsị ya n'arụ na ọ na-apịa e, e, ekwensụ ụtarị ị ga-afụ ebe mmadụ ga na-abịa asị anya kpesiwa ekpere ike ọ na-eti na-eti na-eti mkpu ka onye onye onye isi onye kopụrụ ekopụ asị na ekpere ka a na-ekpe wee na-ajụsị chineke anụwa na-arịa ha na-arịanye ọnọdụ ntị ike hmm. ka ah. ọ gịnị hmm, hmm. ndị mmadụ ndị mmadụ enwerozi akọ na uche ihe a na-egosi na iwegbu mmadụ bụ obere ihe ihe nwoke a mere nwoke a ịbịa yipụ nwunye mmadụ akwụ n'iru ya ị na-apịtọsị ya ịpịa ya n'obi onwere ọma agbaga n'aka nọ n'obi hmm. ọgba gba ọgba <laughs> ya nwoke ya bịa je koje kpụta akpa eh. ka a ihe na-eme nwunye ya onye mma na a na-awụnye ọrịa na akpa ije na eh, ebe a na-ere apịa ka igote ihe a na-ere ere ndị na-ere ahịa na-enwe akpa ha na-ekunye <laughs> ihe onye ama ebe ọ ma na a na-awụnye ọ ndị na-ere ma mmiri ha na-ere ma mmanụ hmm. ha na-ere ihe niile a na-ere ụfọdụ akpa a ga-eji wee na-ewunye anya na anya mmanụ ka ha ma enwe mana nwoke a kpọrọ nwunye ya wee jee asị nwunye gị gbaa ọtọ n'iru gị hmm. ị ga-ajụ sị kedu ihe ị chọrọ ime ọ sị na o ruo na nka ka a pịwa aka chọwa ihe a na nsị anyị hapụ ka ndị na ụmecha ka anyị jee chee ha ka anyị ma ma ya ga-anata ọ n'iru gị nwunye gị aka o nwere ihe ime asịzịa gị ihe a nwoke apịnyego onwe ya um, <laughs> ọ pịnyego onwe ya confusion n'isi ọsịsị ya nwoke gị ọmụrụ n'etu oge si wesi nwoke pụọ nye nye ha efe ọsịa ji echeta akpa o nwere ike ọsịa na akpa dị otu dị otu na ọ bụ na ịfụrụ nke aga nachitena dịka achọ izi mmadụ ozi ka ezifie ga-ezifi ka ị ghara ịnachita o jee ekpochie ụzọ nwoke gbara ọsọ wee jee chịta mana nwoke nọ na nsogbu ihe ọbụla ga-eme mana chukwu ekwere ka mmadụ dabanye na ọgwa cheru na mbụ na mbụ inwe nsogbu nwere ihe ada agwa gị hmm. mana nwere ihe eji ee nwere ihe eji ejide e nsogbu jidesie ya ike ee hazie ọnọdụ ka ị ga-esi wee soro ya karịa akọ na uche anapụghị akọ na uche na ndidi ị na-ana nke dị ka ibia bụ na nwoke a o ojego n'ụlọ ọgwụ nwoke na-eje mm. dịka ịmago ndị nọ n'ike mere n'ime ime obodo ịma n'ime obodo mm. ihe na-akpatakwa ha ji ejere ebe a ha na-eje bụ ụbịam ụbịam ụbịam chizi ọ bụ ụbịam ee ọ bụrụ na ụbịam ejighị nwoke aka nwoke nwere ike ọ bụrụ na ọ ga-eduru nwunye ya jewe n'ụlọ ọgwụ mm. ị na-agwa m akpọrọ nwunye ya bịa ka ọ fụ dibịa oyibo na Parkland maọbụ na UNTH mhm. mhm. ọ gbarụ akwụkwọ mpe akwụkwọ kaadị wee jee fụ dibịa ezinụlọ mhm. ebe ndị mmadụ kwụsị ebe ahụ dibịa ezinụlọ ama m na o nwee ka ọ ga-eruo dibịa ezinụlọ eyipụ nwaanyị afe mana ihe anụnwa na-eme o ndị dibịa ezinụlọ a na-esukwa e, e, e, imi na o etu a ga-esi wee mee mee mee mee a na-emetụ nwaanyị amara e onwe onwe ụmụ onye kọrọ m akụkọ na ebe a na-eme e, e, youth service n'ugwu Hausa mm. na o nwere nwa obere dọkịta nwunye mmadụ bịara n'ụlọ ọgwụ ee ọ kpọrọ ya sị ka ya nene ya nenechaa ya ahụ ọ na nwunye ya ya onye Hausa sị kedu kedu ihe ọsị ya ee na onye dọkịta na ọ kpọbara n'ime ụlọ yipụ ya efe metụchaa ya aka nenechaa ya si ya na omechaa anya na ya yere bịa ha hmm. dọkịta yipụrụ nwunye ya afe nwunye ya ndị hausa adịghị ekwe ka mmadụ bata na be ha hmm. nwoke ọzọ bata ma nwoke toro eto ha ncha niile bi n'ezinụlọ ada abanye ebe nwaanyị na-anọ hmm. onye akpụrụ mma wee jebe n'ụlọ ọgwụ <laughs> ọkwọsị ọkwọsị mụ na gị bịa ọkpụrụ mma wee jee n'ụlọ ọgwụ ka a na-eru ka a na-erosị kedu dibịa ezinụlọ ahụ kedu ebe ọ nọ hmm. ọmịa mma dịbịa ezinụlọ esi na windo wee mapụ ya na-ekwu bụ na ihe a mere eme ya na-agwa gị mere eme mana chize hmm. nwoke kedu ihe nwoke na-asịsị na onya ọba iwu ya na ọ na-echere azụ ọ na-akụ aka n'ụzọ okwu ebe a na-apị nwunye ya aka n'obi na-apị ya n'iru ya o nwere ihe o kwuru hmm. ọ sigo nwoke si ya na ọ masị gị e, mekwuo nke ọzọ nwoke ezie gị ozi ebe nwatakịrị gị ji ịma na mgbe anwa onye a bụ nwoke ọ bụrụ nwa na-apị nwaanyị aka kedu ka arịa ga-esi wee dị ya ọ ma ịtụ arịa ga-esi wee dị ya onye anya mgbe dị otu anyịfụ nwaanyị hmm. ife onye nọ nso ife onye nọ nso hmm. <laughs> ọ dịghị ka ihe ọbụla ị ga-eme hmm. onye asị ebe a pụọ ịtụ ka o si wee zipụ nwoke a oziri ya pụọ ọ pụọ ọ ghọkpụ nwunye ya ee nwaanyị a ga-akọwa ihe nya na pastọ ihe di ya na-ekuzi mana ọ sị ọ sị na ọ hapụrụ ha nwa o mere mgbe ha nọ mana nwoke pastọ ga-abịa kwuo kedu ihe mere ọ na o jirechabe ihe nwa na-arị nwere arịarịa na-arụ mm. kpatara o ji wee ghara imepe ụzọ ka ọ chọpụta na ya ka agwụ ya e na akpa anyị wetara ọnwụnye omechazikwa nwoke si na akwụkwọ na-akwụ aka na akwụsi aka na ya wetagwo akpa ọ na ya achịkwa akpa n'aka <laughs> ka akwụkwọ e bịa nkwenye n'onye nwanne ike alụ na-eme ọ eh, eh, ga-akụgide eh, ya amsị oge ahụ a na-akwụ aka sị na na ọ tụpụrụ ya oge ọ nọgidere o ya cheru na emechabeghị na ya emechaa ya apụta onwe ihe kacha eme m <laughs> agha n'obi bụ na nwoke a bịara ebe a na-akọ ikpe a eh. wee sị ka ya mmadụ ahụ nwakwara anwa ya na-arụ ọrụ mmadụ ọmakarịa ị na-anụ ya na-agwa gị wepụ ego a na-enweta na amụma a na-ebu ndị a na-eme ihe hmm. kedu ndị amụma e- emebe makwa na ndị onye amụma bịara na be m ee eh? hmm. be nna m akọrọ na onye a na-egbu mmadụ na onye a na-egbu mmadụ na onye a na-eme nka na onye a na-eme nka asị na onye a na-eme na onye a na-eme onye amụma sị na onye a gị ji eweta ọbịa bụ onye a ana m agwa gị na ahịa mechara mmadụ anwụọ a na-asị na onye a na ọ ebodoro ya na ọ na-egbu mmadụ ọ jee gbuo onwe ya ụfọdụ a na-asị na egbu ma taa ekwuru gbago ekwuru gbada wee na-asị ha na mmadụ nwụrụ n'ihe a na-egosi na ihe nakwa anya anyị na-ekwu kedu ihe bụ na onye amụma bịara sị chizianị arụ na-anyakwanụ mmadụ hmm. Eh? Hmm. mmadụ na-anwụkwanụ arụ nwekwana ike ya mmadụ nwụọ hmm. mmadụ nwekwa ike nakpuo ọnwụọ mmadụ nwekwana ike ị na-agba mbọ mbọ niile na-agba enwere isi ọ bụrụkwa na mmadụ mere gị ya mmadụ nche niile ama bụ ọgaranya n'ụwa mmadụ nche niile ama adị ndụ mmadụ nche niile ama ihe ga na-esiri ndị ụfọdụ ike ihe nwere ike o gị ike taa ọ dị mma echi ma ikpere ekpere ma ikpere ekpere mmadụ gbọwagodu mbọ ihe niile nwere usoro eji eme ya ọ bụrụ ihe niile ka ị na-eji gbara jewe na ụlọ ekpere ịma eh? na anyị na-ekwu ya na ihe na-ebute ihe abụ na-ebugoro ụzọ sapụ ndị mmadụ ezigbote ụbụrụ onye ọbụla na-ekwu okwu ugbu a ọ bụrụ ọ jigodoro echiche ihe a gwara ya n'akwụkwọ n'akwụkwọ ndị bịara nwaanyị anụrụ di nwaanyị ndị ga-abịara ọjụ ndị mhm. nke ọzọ bịa ọjụ mm. ndị nke nke ọzọ na-ebịa ọjụ ịjụcha dị niile bịara gị mgbe ị kawara nka ijewe n'ụlọ ụka pastọ sị gị ka etee gị mmanụ n'ukwu eh, eh. na o nwere ihe nọ gị n'ukwu na-achụ ụmụ nwoke ọsọ ka ete gị mmanụ n'ukwu ije gbara pastọ ọtọ hmm. pastọ tegide mmanụ tegide ọ gị na a ga-emekwa n'ihe a e na o nwere ndị mmụọ di ị na-anụ na mmụọ hmm. n'oge ọ ọbịa na-edina n'ọka ya dina tupu ebe ahụ ọ nọ ka ya na mmụọ nsọ gbaa ọgụ ọsị nwaanyị ya dina na ọgbọwa ya na mmụọ nsọ ọgụ n'elu nwaanyị mgbe a nụchara ọgụ a n'elu nwaanyị asị nwaanyị na mba ụdị ndị agwa gị ha fụgoro n'aka ndị agwa mana ịma ihe ihe mere onwe gị ihe afa ịbara onwe gị ka a ga-akpọ gị hmm. ebe iwere ụkwụ gị na-abọ wee jee kwapasị ọbatasịrị na oke osimiri adịrị onye ọfụrụ ụkwụ ya n'anya ọ bụrụ na nwoke a kpọrọ nwaanyị a ebe pastọ dịka etu a kịta ekwugo m ya anụ m ekwu ya n'igwe na-ekwu okwu onye ọbụla na-anụ arụ yagide yagide ma amarozi ihe a ga-eme n'ụlọ ọgwụ mhm. si ha pịa nje na nke omenala hmm. onwe dibịa gbarụ m afa nwere aka m gbarụ onwe gị onwe dibịa ga-asị m jee weta nsị a dibịa mba m na ihe anyị na-agwa m na o nwe ka ọ dị hmm. ọ bụrụ na ya bụ dibịa njewe ebe ọzọ o nwere etu aka mgbe dibịa gbara gị afa iwere uche onwe ka ekwucha sị gị ee na a ga-enene nwunye gị ihe a na-eme asị kedu ka mụ na nwunye m ga-esi wee jee n'ụlọ ọgwụ dọkịta sị ka o nenere nwunye m pụọ n'iro nwunye m na ya na-edina nwunye m nwunye m ga-abịa gbara ụtọ n'iru m gbara ụtọ n'iru ya dọkịta asịzịa m pụọ n'iro o mewe ihe ọ na-eme m anọrọ nwoke a bụ onye iberibe nwoke a bụ onye iberibe ma pastọ na onwe ya bụ onye ahụ kedu ihe nwa ha dị iche nke anyị kpara afọ igbo a dịka onye isi a na-enwe ndị amụma ọ hmm. dị ka prọfet ka a na-akpọ ndị ahụ ọha hmm, kacha n'ọkwa prọfet kacha ada ụda maka na ya hmm. ma akpọ <laughs> ha ncha ha chizi mana m ada eje wee mara ihe onye a na-akpọ nke ada onye a na-akpọ eh. nke ọzọ onye kọrọ akụkọ si na onye ha na-akpọ ya bụ prọfet mụ amarụnụ maka na m akpọnụbeghị prọfet amarụnụ m ihe mma bụ na ha ncha bụ ndị eh, ndị ụka na-ebu amụma o nwere ndị na-ebu amụma ka ha bute gị ihe ga-eme echi mgbe ị na-ajụ ọ bụrụ na chineke kere ụwa chọrọ ka anyị na-ama ihe na-eme echi ọ ka na-emenụ ka mmadụ na-amara ihe na-eme echi kedu ị ga-eji wee na-eje etinye chukwu aka n'ọnụ ka o kwuo ihe ga-eme echi ka ipu echi taa ndị be anyị si ịjụta isi nwa nkịta kedu ị ga-eji agwa ya wee mee e, ihe ihe ji ekwu ihe ịma na oge eruo na afọ na akwụkwarapụ kwarapụ na ha na-achọ n'ego ekeresimesi ndị mmadụ ga ha ebido ejebe dịka ihe anyị ebube ha mma n'obodo hmm. atụba ego gbọba ndị amụma ka bịa mee ọ dị oge a ka anyị ha mekwara be wee mee. ka bịa tọpụ n'ezinụlọ ịtọpụ agụ n'ezinụlọ ee ụfọdụ ejebe n'ebe ndị nna nna ụfọdụ debere ihe na ihe a ji eme ile hmm. ka ha ji echekwa onwe na ka ha si efe nwa oge a ka ị ga-anụ na ụfọdụ banye na be ndị mmadụ na obodo jebupụta ihe ha ji ekpechi akpọ ya ọkụ mebe ya ọkụ ọhịa ka anyị ji si ka onye ọbụla fịa isa n'anya na ọ bụrụkwanụ ka ihe anyị ji akụ ihe a ka o si ada n'oluo n'oge ndị ụfọdụ dịka isi kwuo agbaghara gị afa ịgbara onwe gị chemie echiche onye ahụ na-agwa gị okwu a ọ bụ nsogbu nke gị ka nke ya ị mana ụfọdụ n'ime ha na ọ bụ n'ụwa ndị a na-eji ha na-egboro e ha mkpa ha niile chizi ịbịa n'akụkụ ebe m bi ịga aga aga aga efe ụnụ ụka ịga aga aga aga efe ụnụ ụka ịga ga ga ga efu na ka onye a na-alụ nke ya bụ ka onye a na-alụ nke ya ka onye a na-alụ nke ya mm. ka onye a na-alụ nke ya ha na-achọ ndị mmadụ gbachaa mbọ niile ha onye maka ị na-aga na-enye gị mpempe akwụkwọ mm. ebe ha bichara ihe a na-eme hmm. wee na-asịzi <laughs> ihe a dị n'egwu ịga ga ga ifu onye a onye a na-asị gị bịa nke onye a na-asị gị bịa nke ị na-anya na obobọ signboard ha biri hmm. ka ha si eme ihe a ga-asị gị bịa Mọnde, a eh. ga-asị gị bịa tusde a ga-asị gị bịa isi ụtụtụ eh. tupu ị gaa ọrụ gị na-asị hmm. mana ije ebe anyị ga-afụ ndị mmadụ onye nwere ihe ọ na-arụ asịa gị bịa onye aja asị ya na ọ na-abịa na ọ ga-enweta ọrụ o jewe ebe ahụ oge ọ ga-eji wee chọọ ihe ọ ga-abara oje ebe ahụ oyota mmadụ ego ka o wee rie nri o wee jee nye pastọ hmm. na ọ na-eso seed iwere hmm. ego wee kụọ na ala chizi anọ na-epu iwere akwụkwọ ego wee kụọ n'ala ọ bụrụ akịkata ya asị gị bịa e, e, e, sow seed eruo ebe ahụ asị na a na-ete mmanụ mm. o nwere nke m fụrụ onye a kwugide kwugide kwugide ọda si na ya ma etetezi ma ọ bụ na ha bịara were ego kpọta ya kpọta nọ ego na ọ bụ a na-eme n'ofu onye akwụkwọ na-asị ei onye achọrọ ka pastọ nwụọ unu wetawa ego ka o tee mm. na chukwu akpọrọ akwụkwọ ya na chukwu anara na onye a bụ onye chukwu wetara unu mana mana unu emere ihe a chukwu eduru ya mana ndị na-ebe ha ọ bụ na ọ gwara atụrụ ka ha mma kedu etu mmadụ ga-esi wee ịma na ịma na ego na iji ego wee chụọ ego dị n'ụdị hmm. n'ụdị iwee hmm. eh? ịfụ ndị a alụ ha na-akwụ ndị ọzọ a na-ata afụfụ ọ bụrụ akwa ka a gotenwuru ihe na-arụ ọ bụrụ ezigbo nri ka ha gotenwuru rie ọ bụrụ akwụkwọ ezigbo akwụkwọ ụmụ ha na-eje hmm. onwerọ nọọ eje ha na-akpọ na-asị na a na-akọ ịgụgheri a na-akụgheri wee na-arafu ndị mmadụ irika amara ihe ha mere ihe a hmm. nsogbu dị maka na ịma na abịa na nke ndị alakụba ihe etu esi edufu ha nke ha bụ isi ha na igbuo mmadụ na ị na-ana n'eluigwe ịnanụ na-agwa gị hmm. ha na-ekwe na-emekwana ya na igbuo mmadụ eyi na n'eluigwe chineke ha e, na ụmụ nwanyị nwoke e, amatụbeghị na mbụ e, na imerime n'ime ha na-eche gị onye eje gbuo mmadụ gbuo onwe abịa na nke anyị na-anaghị ego na-anaghị ego na-anaghị ego dịka o si ada ugbu a obodo ga-ejebe ebe niile maka na ihe anyị kwuru ugbu a ọ bụrụ na ndị mmadụ ndị gbaa anyị maka ndị gboo si eme ihe dịka ego a na-eje enye ndị a na-asị ha weta ego amara na enweghị ihe dịka ọdịnala Igbo na ndị ọdịnala Igbo dị ụtọ nke ukwuu na ndị nna nna ya ochie na Chineke nyere ha amamihe ha ji hazie ọba anyị ịmana ọhịa ka ndị Igbo ji wee ogbe na-enye ọ na-agba onye mkpaji ọ bụ ndị obodo na-enyere ha aka ewere ka onye na-enweghị ndị obodo ejikọ aka wee na-enyere onye aha aka eji akpọ ndị mmadụ ndị ogbe ndị ogbe a bụ ndị ogbe ndị obodo ndị ọnụ mmanụ na-enyere aka mana enyemaka nke ndị bịara abịa bụ si weta ya na nke ha mana ndị agụụ dịgasị dị n'ebe dị iche iche dị a na-anaghị enyere aka ofu onye ji ya si amechi si ọ bụrụ otu a ka ha si agwọ ọrịawa na-eme ihe niile ọkwa eweghachasịrị ndị nọ n'ụlọ ọgwụ ewe ndị nọgasị n'okporo ụzọ dị iche iche ahụ na-enyegasị nsogbu n'ụzọ dị iche iche o wee jụọ m sị ndị a na ha kwesịrị na iji ebe a wee jee ihe ndị a ọgwụgwọ nsọ ọnwụ na agwara gị agwa ịmụrụ na aghụghọ ịmụrụ na onwere ihe dị n'ihe niile nọ nke ohere ka a na-akụgheri ọ bụrụ na ọ bụrụ aghụghọ anyị na pakland nọ nsọ ebe a hmm. gburu one ka inunugo na ndị a jere sọsọ n'ụlọ ụka ha ka a na-abịa metụ mmadụ aka onye nwụrụ anwụ tee sọsọ na ha ka a na-abịa onye ji eh, mkpọrọ na-aga ije mm. eh, eh, tụfuo mkpọrọ gawa sọsọ na ha ka a na-abịa ama amada aka ntị onye ada ọnụbie ma ndị a niile ị na-afụ onwere onye ọzọ ma ha onwere ebe ha si wee bịa a na-asị na ha nwere ike gaa na onye ahụ agaghị enwe okwukwe na ndị nwere okwukwe ka onye nwere okwukwe onwere onye nọ n'ụlọ ụka n'ụlọ ọgwụ ma ndị ga-eje n'ụlọ ọgwụ ha ewere isi ya wee tụkwasị n'isi n'elu baịbụl hmm. wee na-ekpe kwado aka chineke zọpụta ndụ ha ha enwere okwukwe onwere ịfụrụ onye nwere okwukwe na UTH mafụ onye nwere okwukwe na Parkland e ọtụtụ imerime ndị mmadụ niile arụ na-aya ebe ahụ ịfụrụ sọsọ n'ụlọ ụka na sịkwa na ndị mere n'ọkwa nri ka emere mmanụ olive oil bụ mmanụ nri eji esi nri mmanụ nri mana asị ahụ ya ka ha jizi ete mmadụ mụọ abaghịzo ya e, e, ọ bụrụ e, ndị a na-abịa pịa ụtarị ọ bụrụ ụtarị ya na-apịa onye ọ apịa onye ọ bụrụ onye isi ọ bụrụ onye kedu ihe emebeghị kedu olive anointing oil nke <laughs> a na-abịa ka e, akpa mmadụ mmanụ ka etee gị mmanụ onye tere mmanụ nsọ ha na-akwụkwọ ma ekwensu ọkpọ cheru o nwere ebe njere o nwere ebe njere a na-eme crusade asị ka nje nenegodi asị na o nwere nwaanyị mụrụ nwa ebe anwa ndị a na-eme pawuda ee mm. ntụ iru ha na-eme pawuda ha na-eme ude ha na-eme ncha ha na-eme ihe niile ndị mmadụ ga na-ego ha mechaa ha na je gotecha ha nkị ha kacha bụ mpempe akwa e ji hmm, e iru ha gotecha ha niile ha eje bie ya akara ha afọ ụnụ ka ha na ha egozigi ya ahasị na mmadụ amụgo nwa sị onye ọbụla gotewe pawuda wee kpawa n'iru na ịma na hmm. na be anyị mgbe anwa mgbe gbuo amụọ nwa egbuo odo hmm. ịma ihe ndị a na-emezi kịta a na-etezi pawuda asị onye ọbụla gotewe na onye chọrọ ịma isi ebe ọzọ gote hmm. eh? ọ bụrụ ya nọọ nke ha na-ere ọ bụrụ ekwensu ije na nke ha hmm. pawụda ịma na ije n'afịa abakpa ma ọ n'ọgbọ ete na ime gị ya naira iri ise hmm. asị gị goo ya narị naira iri ise igori asị gị febia n'enu febia n'enu a na-agafe ya na-agafe na-agafe na a na-efe ruru chineke pawụda na a na-ete chineke pawụda na nwa a ahafụcha pawuda ee eh? mm. asị gị jee gote ọzọ asị onye ọbụla ngwa chinye ha nke ke okwukwe a mm. ka okwukwe a ka ka ngozi a ka ngozi a si na eh, hanki a wee banye gị n'arụ ya ike onye ọbụla chọwa kedu ebe nwa na-ere hanki onye ọbụla eji egote mm. mgbe na-asị ebe ha akpụ ya eh, agagarị ndị n'ọlụ ha nke aga ịkwụ nka asị goo nka asị goo nka asị goo nka asị goo nka asị goo nka ego emechaka egorokwu ihe ị ga-abịa iwee mapado na mgbo hmm, ụlọ gị o wee bụrụ ebe ndị mmụọ ee nsọ hmm. na-eche nche mana m bịa na be anyị were ọmụ ma osisi ọfọ wee tinye n'ọnụ ụzọ m mana ọ ga-achụ ndị mmadụ ọsọ ị mana ijiri enu akị enu akwa ojukwu hmm. ndị be anyị si na ọ nke ukwuu iji aga anụ ụlọ ka e wee kesị na ọ bụ ekwe na mmanụ ekwensu ka iji bata eh, mmanụ mmanụ ojukwu bụ osinachi ọya ka na-ekwuru mana ịma mana nke a nwa onye ọcha mechara agba na olulu hmm. ebe a ka mmụọ ha nọ o nwere ebe ọzọ ndị maka nnọkọta nsị ka ndị fụkwakodu ka mmarụgodo ihe ọzọ ka na-eme maka onye iji aka onye eh, ịmanụ ka akọgide nsị ka m fụnyere ka m fụnanya m nụ na ntị o nwere ebe ọzọ nje olive oil hmm. asị m nsị ha na m bịara asị m jee denye aha m denye aha m n'akwụkwọ ee asị m na m ga-ejegoro olive oil nje olive oil nsị ha ego one asị m nọọ 800 narị naira asatọ 800 hmm, hmm, hmm. nsị ha mana eche na ihe na-eri ya bụ 200 narị naira abụọ uche m asị m etu a ka jizọs si wee lee ife o mere ndị mmadụ anụkwa na ọ pịara ha ụtarị n'ebe ha na-ele ihe n'ụlọ ndị ọ pịara ụtarị bụ ndị na-ere ihe ah. eh. mana ndị nke na-elezi ugbu a ọ dị ka agbanyegoro ndị na-elezi ya ọ na-abụrụ ifu jizọs oje pịakwanụ mmadụ ịtarị ọ bụ na jizọs ka nọ o oje pịawa ha ịtarị mana ọ nọrọzi mana ihe a na-agwa gị bụ na mm. ee eh, tizi amarọ m ihe ga-azọpụta ndị mmadụ na ngwogbu a na-aghọgbu ndị aghụghọ kedu ka ị ga-esi kpọrọ nwunye gị ijebe ije mmadụ nwoke ibe gị eyipụ nwunye gị etu a ka pastọ na be anyị si wee chiri nwunye ndị ọzọ si ha bịa kutewe mmiri mbọsị mmụọ na-apụta mmọnwụ mbịrịba anyị ụmụ anyị ada afụ na-apụta ee si ha bịa nọrọ na ebe a na-ekute mmiri nọrọ ebe ha anana ndị a na ebe anwa na-achị ka afọ mmụọ nwa mechaa afọ mmụ nwa ị mana nwunye pastọ ị sọrọ wee bịa mhm. Mhm. E mgbe ndị polisi bịa maka emechaa arụ ọkasị ndị polisi asị kedu nwunye gị mhm. ọ sị na nwunye ya nọ n'ụlọ ọ sị eme gịnị ekpe ekpere mana ndị nke ọzọ ga-apụta mba mm, ọ bụ kpakpando ka ị na-ege n'ụlọ ọrụ kara aka mgbasa ozi ya bụ Solid FM anyị gwere chimchim n'ụlọ nke iri bi dị na Savage Crescent na GRA n'obodo Enugu kpọmkwam. akara mere kpọm na itoolu ka eji eweta anyị abụ m Chizzy Ani anyị ga-agbapụ ya ọsọ ozugbo ozugbo wee webezi okwu na ịchọ itinye ọnụ okwu anyị na-ekwu gbasara akụkọ nke akọrọ anyị ebe ahụ na-aya nwunye mmadụ kpọrọ ya atụọla ya atụ onye amụma n'obodo ya ọ kpọrọ nwunye ya jee ebe a pịtọsịa nwunye aka eh, ihe na-ebe na-ebe mechazie o ebe a ya na nwunye ya ụbọchị nke o ji asịrị ịba bụzi ụbọchị a sịrị ya jee chịta akpa a ga-eji nwunye ihe na-anya nwunye ya ka ọ jere ịchịta ya wee na-ana azụ akpọ na nwunye ya nakpue ọkwụgide aka ọfụzi nwunye ya pụtara wee wee wee na-emechazie nwunye ya bata eh, okwu wee gbazie n'aka ndị obodo ọ bịa ka anyị na-ekwu 09097711009 maọbụ 0902311 11009 bụ akara ekwentị ga-eji tie biko gwa m afa gị na ebe isi akpọ ekene gị nwanne ndị ebe isi akpọ maazị onye na uche ọ ga-adịrịrị gị na mma Daniel iwe na-agwa gị n'elu ya bụ ị ga-akpachapụla anya gụụ ị na-ayere anya aja na garị anyị bụ ndị ụka na-anata ndị nwere ego ego ị na-ewebisila anyị ibe gị na ma echi ugbene uche unu ga-adị ya ahụ <laughs> ee eh? eh, ọ bụ ihe na-eme n'obodo ka anyị na-ekwu enwekwana onye anyị kpọrọ afa anyị akpọrọkwa onye na n'uche ya afa <laughs> eh, ebe a ga-eji weba nnukwu moto ma gbaa ụgbọelu ọkwa unu na-agbazi ma ụgbọelu daalụ nwanne daalụ daalụ daalụ daalụ biko gwa m afa gị na-eme iche odogwu eh, ọkịja o ka e ka ị mere nwanne a adụ eh, m mma ụtọ obodo mkparị anyị maka akụlọmanụ ọzụ wee n'ụdị akwụkwọ nke onye ọzọ na-akọrọ m ọnya na-awa ọkara adị m ka onye ihe nna anyị ma a na-akọ ihe eche na ọ bụ egwu akụkọ ifo ihe a bụ ihe na-eme eme ah, eh, ọkwara ma na-eme na ọdụ na na-anụkwu nke ka nke ibie nna maka na dịka ekwu na okwu ka nso na oge mbụ na mbụ oge eche nwoke a ọ a ga-achịta akpa kwee akpa na abụtakwa nwunye ka nọ n'ime ụlọ ọ naghị ana ana kwesịrị ichego na sef pakadịta ọzef ihe bụ eziokwu ibie nkenke idọpụ uche m bụ nọọ ịmagodu ka ọ bụ ọgwụ ka o ji jide nke nwaanyị ahụ oh, oh. ọ bụ na ọ bụla ọ bụ nwaanyị ahụ ekwuru ife na emere andị ọhụrụ ọmụma tiza enweghị ebe ka nụọ ya ọzọ ọ bụ ihe nwoke na-ekwu nwoke si na mm, ya chaala ya nchọpụta na ọgwụ ka o mere nwunye m ahụ ya mana ọ maka ndị a chizi a na ntị na ndị a juru ebe niile ndị a yatasigo obodo ebu nke ọ bụla adịla prọfet tụwa ụjọ ọ bụrụ nke dịla pastọ ị ga-afụ pastọ na-anaghị eme ndị na-akụ na ezi ndị mmadụ ozi ọma n'ụzọ kwesịrị asịna jizọs na-agagarị na-eme mma nke ha amaghịzi gagarị ga-eme mma n'ụlọ ọgwụ ma ebe dị iche iche ọ imepe biznes senta cheri ndị mmadụ ugwu ndị mmadụ a na-akpọ ọrụkwa jizọs ebugo ọrụ n'iji m nwa dọkwa asị ndụ ga kwuo ụgwọ ọnụ ọzọ bidokwa bụwo ntawa akwụkwọ ihe ọ dị na nke jizọs mere enweghị ụzọbara ndị a na-eri anyị m ugwu ekele m gị daalụ nwanne ọkịja daalụ udo dịrị gị daalụ ọ dị mma 09097711091 eh, 09023111009 biko gwa m afa gị na ebe ishi akpọ ekele m gị afa gị na ebe ishi akpọ afa mbẹ ọkọ ntu ba Nigeria gbé àpò. Daniel. Ekwu na Amaka ahụghị m ọtụtụ ọkụ m ga-ekwu maka na ọ na-agbọ gị ihe egwu na ya kamụna ebe nwaanyị ebe nwaanyị nsogbu bụ gịnị ka anyị ga-eme ka anyị si na nsogbu a jide oke nsogbu ka ọ bụ ya ndị Igbo ya alụ na-ekwu maka nwanne anyị nwoke jụrụ nke mbụ bụ nke mbụ ihe a ga-eme ụfọdụ bidogokwa mmebe ọkachasị ụmụ ndị igbo nọ n'ụzọ ije bụ ịchọ ndị ezigbota ndị ichie ma ka esi edebe obodo ma omenala ndị igbo maka ndị igbo si ekpere chi ha onye ga-achị ọnụnọ na a na-asa ndị mmadụ ihe ọdịka ihe ndị ọzọ na-eme na a na-enyochazi tupu echie ndị mmadụ ọzọ n'ala igbo a ga-afụ na onye debere aka ya ọcha n'ezigbo ebe a na-eti ezigbo ọzọ na nze akpọ ndị okenye ndị kachasị tọọ bụ ndị eziokwu ndị a na-asabaghị isi ọkwa ndị na-anaghị aza afọ e, bekee maka na ụfọdụ n'ime ndị okenye akwa ichere na ha bụ ha na-akọrọ gị akụkọ jiri akụkọ ndị ọcha jiri otu esi saa isi na-akọwazi omenala Igbo mba ọ bụghị ya na eweta ndị ochie ahụ ahazi obodo dịka eze ahazi obodo dịka ndị gboo si atụ egwu chineke ọ na-abụ onye eyere ọrụ ọrụ ọrụ ebe achọghị ikwu okwu ma ọ bụ na-ewe ka eze esemokwu jide onye apụta okwu eziokwu ndị na-anaghị atụ asị ewepụta ahazi obodo dogazighasie ndị igbo jide ile ịfụ na ndị a na-abụ anyị zipụ ka anyị jee lụọ ọrụ ọlụ e ọrụ eri ego agaghịzi na-eme ya ịfụ na ndị mmadụ agaghịzi na-eje anara mmadụ nwunye ha nara ha na ha efu na ihe niile ịtọgba ihe gị n'obodo n'ala Igbo ọ dị ndị okenye naghachi je hazie obodo ka obodo anyị wee dị ka Chineke si tọgbọrọ anyị udo wee dị n'ala Igbo ndị Igbo ada okwu ọ na-abịa ihe mee ha ha ewejere ha chi ha chi achụgbu onye ahụ ọsọ ala achụgbu onye ahụ ọsọ ọ bụ ya ka a ga-eme gwa m afọ gị na-ebe ishi akpọ ekele gị nwanna

kamar ya shi kuma ka zuwa zuwa yiwu yiwu su kuma ka zuwa yi ne ne da su ga zuwa kan na bai ga shi ne sai ya ba ne ne sai ga ne ne ne ne ke yi wani gomu ita gudu da yi a yi wani wayo ko ba mu ko to ne gudu ma ka da bai wani ta wani jira wai to yi ku ci ne ku ci ne ka ko ma ka na ci ne no yi ku ci ne daalụ daalụ daalụ ihe na-eji akụ ihe abụ onye nwere ntị ya nọ ihe na-eme n'obodo ee ọ bụrụ na ugbu a ka ị na-ege anyị anyị na-ekwu maka nwoke ahụ na-adịghị nwunye ya ọ na-achụ n'ọgwụgwọ agbalị ya n'ebe onye amụma nọ o jee n'ebe onye amụma o jego ụbọchị o jeziri onye amụma sị ya jee chụta akpa a ga-ekpughe nrịanrịa nwunye ya n'ime ya tupu ọ na-apụta n'ebe o jere ịchụta akpa ee akpọ na nwunye ya kpochie ụzọ na kpuo ọ dị ka onye ama nọziri ebe alụgbazi ọlụ ọ chọrọ ịlụ nwoke kwugide aka wee weziri iwe wee na ọ bụ ya ka anyị na-ekwu maka biko gwa m afọ gị na ebe isi akpọ nwanne mmadụ wabaeze daalụ nwanne daalụ wabaeze mana okenye kwuo okwu ọ na-adị ka okwu okenye o nwere onye kwuru okwu ebe a dị okwu ya dị very sound and simple ọ dị m ka nke payọs ọbụ ya akpatakwana anyị eje ụka mmụọ nsọ andị gị mara amalụ na nwaanyị ọbụla nwoke metụrụ aka o mepere ya agadi ya ọ bụrụ ime ihe ahụ anyị ọtụtụ na ọ bụrụ na nwaanyị a ya na anya dị sọ na ọkụ na-ejighị ọgwụ wee jide nwunye ya ya ma nnuzo that is very simple thing

ụlọ nwaanyị ọbụla chekwuru nwoke ebe e jere igwere ọrịa anyị ebugodo ụzọ na ka ọ bụ ọgwụ ọbụla ọbụla obuge ejicha agwụọ ya ịma na nwaanyị ahịhịa na-ahị ya n'ilo wee ga n'ụta azụ oche atụta ọsọ ọkpa ya were nso ọgbụ ha ma ndị udu ndị deji ahụ ọtụkwa bụ na ndị amụma na-agagharị ọgwụ ndị mmadụ n'obi m o amara m obi ndị ọzọ ogbu na-ebe niile ekpepụtere gị onye ọzọ ya ekpepụtere gị ọ bụrụ na aka gị adịghị ọcha ihe ị na-eme bụ amanze mmadụ aghara ekpepụta gị chi na chikwa okike na ebe niile ndị aka gị ọchọchọta aka gị ọcha yọọ ya nọọ ya ahụ hapụ ndị ụka na-agagharị na-achọ ihe enyi ya ego ka ha wee wee na-alụ ụlọ elu na-agba ọmarịcha moto ewepụ ego ya na ya niile ha na-esi abalị mana Chineke ma onye bụ eziokwu onye na-akpọ biko gwa ya na ebe isi akpọ onye adamchi ihe na-ekwu okwu biko Di e, m Timoti ngwakwu e, nọgharịa nkwụsị okwu ike ka anyị n'ihe na-ekwugo gịnị ka Timoti ahụ pụtara n'Igbo gịnị ka ọ pụtara n'Igbo ọ dị mma e, ya ewute n'unu dịka anyị si eme n'agbanyeghị na nke taa nọ anyị na-eme ya ka bụ ọnụkọ ndị Igbo biko ọsọ ndị Igbo nwere afọ Igbo na-eche echiche dịka ndị Igbo Eh, ịkpọ ịsụọla ya igbo gwa ya afa gị n'igbo biko akara ekwentị ị ga-eji kpọọ bụ 09023111009 maọbụ 09097711009 gwa m afa gị na ebe ishi akpọ hey nwanne eh, mgbaga n'iru eh, ọ bụ na-ekwu obego n'iru nwa pastọ nara nwunye nwa jiri jiri ndị a na-ata ọpụpụta ya ọ nara nwunye nwanne nna m ee mmadụ lụta nwaanyị pastọ si ya na ọ a ji aka ya na-awụ nwaanyị a arụ na-achịtọsi ya aka ya aka ahụ o dị ka tata na-agwa gị alụ alụ alụ oge ndị pastọ mmadụ ịwa daalụ daalụ daalụ daalụ ọ dị mma sọ fụọ ya ka anyị ga-ewere ka anyị ya. biko gwa na afa gị na ebe isi akpọ ndị nke emere odogwu ọ ga-adịrịrị gị na mma

we will unshake one from there hebichinyonyo omego m pịọ ifa m silọniki mana ekpere m ọ ọfọ m na-agọ n'isi ụmụ igbo obi maka iwe ihe nkere ala igbo a na-ekele ya ekele siri ike anyị mkpọtụ eze ọha nọ ya ịma na ọrụ karịrị nsogbu adịghị ọfọba anyị jiri ka ka akpọ ihe ndụmọdụ gị ka anyị pịachibezie ya nke a ụmụ ihe ya ya ya ya ya isi akwa ya ka n'ishibe ihe n'obe nna nke jide ntagoro afọ ụwa jide m bikos of nwanyị na ihe a na-ezuzugharị ebe a jide ndị ọgọ mmesta ha ọbụ em na-alụ chineke bi n'igwe bụ onye jụkwara ya aka ya echigharị chineke achị jizọs jizọs jizọs rụrụ ha mba amadịọka ọ na-enye ya etechite oke abịa ma ọ bịa gwọọ ike jibia onye chịkwara na ihe dị mma adịghị ya mma ọ gwara nwoke nwunye chụkpara ime ya ma ọ rutere ma ọ bụ nka so na bi mu ihe ha si n'ọnụ na-abịa eji politiks ka nnatawa m natawa natawa natawa ụbọchị ọzọ ka anyị na-ekwe natawa chineke bụ ugwu a ma azụtebe anyị na ugwu niile nọkwa na ala igbo ka na igbo mgbọ ka ọzọ ptawa ụmụ ya ụdị ụmụ nwaanyị a na-anụ kịta bụ ndị ewa from a to z daalụ daalụ uh, ka ka anyị pechibezie ka ndị dudo na ọ ya dịrị anyị n'otu wee zụta anyị ka anyị si eso ụmụaka ya na-abanye skọt forgetting that na deiti anyị wajuru edo mpapa ọnụsi mmadụ nnara ya wada frankly speaking ọsọ m ntụọrọ ntụkwu nwayọ nwayọ nwayọ nwayọ nwayọ ama m ka o si dị nwayọ nwayọ ama m ka o si ada nwayọ mụgbọ nwayọ nwayọ nwayọ ha ji m na mụ ji mbụ nwunye na ma chineke nọ ma ihe oge anyị bụ ngozi ndị ụkọ m ji azụbeta ebe a nụwa bịa na akpụgheri nwunye m nwoke isi ma ọ dịkwa kịta na-akpụrụ m jebe kọt ya bụ onye jide nwunye nwunye m ji napụ nwoke mana mee nsa a na wetu onwe ya na mba jide ụmụaka m gatọta ụmụaka mụọ ifere onwe ma na-eme m chitizi

ise ise ise magụ ise ise ise ise ọ dị mma ee amaechi na nchịkọta okwu kedu ihe ị ga-atinye n'ihe a niile na-ada hmm. ee eh, eh, na nchịkọta okwu maka oge asịgodo anyị kwarapụ kwarapụ ee eh, onye ọbụla fịa aka n'anya dibia na-agbara gị afa iwerekwa uche na-agbara onwe gị ọ dibịa oyibo pastọ ọ prọfet dibịa mgbọrọgwụ na mkpa akwụkwọ ka ọbụla na-ekwu ee nwogbu erika agụụ dị mana onwe ka ọ dị ee ndị be anyị si afụrụ afụ afụrụ yi na agbụgbụ ee ịfụrụ afụ ịfụrụ yi na akpọ onye ọzọ ee ọ bụrụkwanụ ndị niile na-asị na akpọrọ ha ka a kpọrọ n'ezie ọ bụrụkwanụ ndị na-asị na ha bụ ndị oziọma chukwu bụ ndị oziọma chukwu onwe ndị bụ nke ekwensu onye ga-abịa sị gị jee weta akpa ka e wee tinye ihe na-eme nwunye gị n'ahụ hapụrụ ya nwunye gị ọ bụ na ọ ma gị na nwunye gị ejiri ahịrị jee unu jecha anachite azụ ebe ọ bụla i jere ọ bụ na ụlọ ọgwụ ọ bụ na be pastọ ọ bụ na nke dibịa asị gị hapụ gị pụọ ka a nwunye gị ọtọ mee ihe ma afụ ekwekwana ebe nwatakịrị ịbụ onye nzuzu nwoke a mere ka onye iberibe ikwu ọtọ kedu ihe ka njọ bụ na ị kpọrọ nwunye gị were aka gị kpọrọ nwunye gị jee kponye mmadụ amechi anụmanụ na-achụ ka ihe onye ọbụla nọ na eh? ihe isi ike ka ọ ga-esi wee ka ụdị ihe a ghara imekwere maka na ọ na-abụ oge ụfọdụ mmanụ nọ n'ụwa ọ na-ezuzu ezuzu eh, ndị be sị na ejiri anya ọcha eji eh, ụka oge ụfọdụ mmadụ na nọ na nsogbu otu a ị na-agwagodo ya o nwere ike mmadụ pụtasị ya na akpa ijere na ọgwụ isi ka a ga-asụ ịchagọ ọ na onye a ịma na ndị ama ihe ndị ama ga-ebu ụzọ buru ya ma na-ewe ike onye na-eme gị nkịta n'oge ha agbachi gị ụzọ onye ga-asị gị abịakwa n'ekpere ọkwụsị gị abịa na ada abịazi ekpere na ọkwa ihe a na-eme gị o mm. e onye ka mmadụ ga-eji dapụtasị ya nna kezi ka ị ga-eji chịta taa ị ga-ejide nwa ọnwụ n'aka ịgwa ịgwa onye ahụ o nwee ike sị na ọkwa ihe a na-achọ igbochi ya ka nwunye ya iwere mm-hmm. onwe ya mm-hmm. ya bụ na ndị mmadụ na-nọrọ na nsogbu eh, a na-ezuzu ezuzu kedu ihe ị ga-agwa na nkenke maka ụdị ndị eh, agbamume ị ga-enye onye ọbụla nọ na mkpa dị iche iche ewe ndị nọ ịmana ewe ebe ha ga ị ga-akpọrọ ndị a na-ekpe ekpere ndị niile kpọtara onye ahụ ejigodoro onye ahụ mee ndị amamka a ga-esi alụba ọrụ dịka ndị ohu hmm. e na-ejere ha ugbo hmm. na-eje azachachi ebe onye onye ekpere ha eh, na-eje ekpe na-alụ ọrụ ike dị iche iche ka e wee gwọọ ya mana kama ha ga-akpọ ya je ụlọ ọgwụ onye ha atọgbara ịba ihe na-ekwu bụ onye ọbụla arụ ya bara kachasị ihe gbasara ahụike ihe gbasara ego ka ga ọ na a e, na ihe ọzọ ka a na ya n'anya enwere ụlọ ọgwụ eh, health center ụmụ obere ụlọ ụfọdụ oge ịba nkịtị abịa ba mmadụ n'anya o mee ihe ịba na-egbu mmadụ ma hmm. ndị mmadụ amarụ jee health center health center ekwerọ ijewe general hospital ọ bụrụ nke ọdịnala chọọ onye na-eme mgbọrọgwụ ama na mgbọrọgwụ mm. eh, ije general hospital ije general hospital ọma anaghị nnukwu ego mhm. ịgba kaadị fụcha dọkịta ee eh? dọkịta o nwere ike ọsị gị jee nyocha jee nnene mm. wee nwayọọ kwadobe igwụwanụ ndị mmadụ ka ebido ịga ebe ahụ ị ga-emecha ije na nke pastọ ịmakwa na kịta na ndị pastọ ụfọdụ kachasị ụlọ ọgwụ anazi ego kaadị o nwere ndị pastọ ị ga-ejesị asị gị na mbọchị satọde na a na-afụ onye a na ihe eji agba akwụkwọ bụ 1500 hmm. kedu ihe chukwu kedu ka ị ga-esi wee kọwaa ya asị na ọ gbarụ ya bụ na chineke nọzi na onye nwere ego ama afụzi chukwu anya ọ bụ na ọrụ chukwu ka ọ na-arụ ajirikwana ego ana ọkwa ebecha ihe a niile onye ọbụla gwa onwe eziokwu gwa onwe gị eziokwu ihe ọnwụnwa bịara gị kpewe ekpere yọwa chukwu e, ekpere na-ekpekwa n'onwe karịa ekpere mmadụ ọzọ na ekpere gị kpewe ekpere yọwa chukwu si ya nekwa gị nekwa gị ghọta gị ịha niile a na-agwa gị ihe a bụ na o ihe na-egbu mmadụ abụrụkwa n'ihe na-eme mmadụ n'ọka isi were ọnwa bịa arụ gị iwere uche were oke uche sobi ya onye nweghị nsogbu ọ dị mma daalụ nwanne m nwoke ọya onu ahụ ịnụ chọrọ gba bụ onu amechi ugwuele asị m na ọ ga-adịrịrị ya na mma ee anyị ataala akị ji eze ewere ya ihe anyị na-achọ ọ bụ ka ala Igbo wee dị mma ka onye na-aghọtara wee ghọta ọkachasị ugbu a ihe dị iche iche ga-ebido mebe ndị na-achọ ego mbute ha ga-eji wee jee n'ime obodo maọbụ jee ebe niile jesaa ndị mmadụ isi biko kee nkụcha na ike nkwụcha abụghị ụjọ biko ịnọrọ na mkpa dị iche iche na mkpa mberede ọma ihe ọnọdụnrịa dị iche iche biko were ndidi kpee ekpere ka chineke zitere gị ezigbo mmadụ ga-enyere gị aka gbaa gị ume ee nye gị ihe a ga-eji ọgwụgwọ gị ga-eji pụta maka na ewe ha na-ewepụ na anụ wee ree ya ee achọrọ e, gị ụzọ ị ga-eji mee mana ndidi na onye ọbụla dịka ma echi sikwu agwa gị okwu gbara gị afa ma ọ gị ama jiri uche gị jiri uche gị mara na ịbụ na onye ahụ na-agwa gị ihe o nwere isi na abụọ na gị nwekwara ike ịgwa chineke gị okwu chemie echiche nke gị chọta ihe na-eme gị ma mmegha gị na-enwekere ndidi hmm? ihe mee na ezinụlọ jiri ndidi na-eso ihe a na-achọ ihe dị mma ma ihe mee gị chọọ dibịa mma ihe a na-alụ ebe a ma na a na-agwọ ọrịa jee buru ụzọ jee n'ebe a na-agwọ ọrịa jee n'ebe a na-agwọ gị ka a gwụọ gị ụfọdụ ga-eche na ekwugide ihe mma ma ha ebe ihe ya bụ atụla mara amara atụla ofeke ofe isi afịa ọ ga-adịrị nwoke ma dịrị nwaanyị mma chineke chineke biko chebe ndị igbo ma wepụrụ ndị igbo rara n'ihe isi ike izuụka ọzọ n'ike chineke anyị ga-anọ ebe a wee na-eme ya n'ụzọ dị mma igbo ndị iwe m ndị niile nọ n'ụzọ ije nọ na mba niile chineke ga-edu unu nata n'ala igbo n'udo udo adịrị anyị ee nwanne anyị nwoke kwuru okwu ebe a kwuru okwu n'ala igbo ebidogo ịlụ ọrụ ya ndị niile na-akpọ ndị igbo asị a na-igbo achụbaghị ha ọsọ ee ya bụ ị na-emekwa na egbe onye ga-ejide gị akwashi ịkpakwa ndị igbo aka chi ndị igbo ee na onye ọbụla kpakwara ndị igbo aka maọbụ ime ya njọ ọbụla ị ga-eji isi gị wee buru maka na ọ bịara igbu anyị ga ebururu onwe ya abụ m anị ọ ga-adịrịrị ndị Igbo niile mma ka ọ dịnụ